ndị tesalonaika nke mbụ isi nke anọ ya mere nke fọdụrụ ụmụnna anyị anyị na-ekpere unu na-arịọkwa unu n'ime onyenwe anyị jizọs ka dịka unu natara n'aka anyị otu unu na agaghị ijegharị na ime ihe ga-atọ chineke ụtọ ọbụna dịka unu na-ejegharị ka unu na-ababiga oke nke ukwuu karị n'ihi na unu matara iwu niile anyị nyere unu site n'aka onye nwe anyị jizọs n'ihi na nke a bụ ihe chineke na-achọ bụ ka edoo unu nsọ ka unu ghara ịkwa iko ka onye ọbụla n'ime unu mata otu ọ ga-enwe nwunye nke aka ya n'odido nsọ na nsọpụrụ ọ bụghị na ọchịchị ọjọọ nke agụụ ihe ọjọọ ọbụna ka ndị mba ọzọ ndị na-amataghị Chineke ka onye ọbụla ghara ịghọgbu na irugbu nwanna ya n'ihe a n'ihi na onye nwe anyị bụ onye na-abọ ọbọ banyere ihe ndị a niile dịka anyị bukwara ụzọ gwa unu gwasịkwa unu ike n'ihi na Chineke akpọghị anyị ka anyị bụrụ ndị na-adịghị ọcha kama n'odido nsọ ya mere onye na-ajụ ọ bụghị mmadụ ka ọ na-ajụ kama ọ bụ Chineke onye na-enye mmụọ nsọ ya ka ọ baa n'ime unu ma ọ dịghị unu mkpa ka mmadụ degara unu akwụkwọ banyere ịhụnanya n'ebe ụmụnna unu nọ n'ihi na unu onwe unu bụ ndị Chineke ziworo ịhụrịta ibe unu n'anya n'ihi na unu na-eme ya n'ezie n'ebe ụmụnna anyị niile ndị bi na Masedonia dum nọ ma anyị na-arị unu ụmụnna anyị ka unu na-ababiga oke nke ukwuu karị ka unu na-ejisikwa ike ịnọdụ nwayọọ n'ime ihe niile nke aka unu na iji aka unu lụọ ọlụ dịka anyị nyere unu iwu ka unu wee na-ejegharị dịka o kwesịrị unu n'ebe ha nọ bụ ndị nọ n'ezi ka ihe ọbụla gharakwa ịkpa unu ma anyị achọghị ka unu ghara ịmara ihe banyere ndị na-ada n'ụra ọnwụ ụmụnna anyị ka ọ wee ghara iwute unu ọbụna dịka ọ na-ewute ndị fọdụrụ ndị na-enweghị olileanya n'ihi na a sị na anyị kwere na Jizọs nwụrụ sikwa n'ọnwụ bilie otu a ndị e mere ka ha daa n'ụra ọnwụ site n'aka jizọs ọ bụkwa ndị a ka chineke ga-ekuru ka ha soo ya bịa n'ihi na nke a ka anyị na-agwa unu n'okwu onye nwe anyị na anyị onwe anyị bụ ndị nọ na ndụ ndị a na-arapụ ruo ọbịbịa nke onye nwe anyị na anyị agaghị eburu ndị dara n'ụra ọnwụ ụzọ ma ọlị n'ihi na onye nwe anyị onwe ya ga-ewere oke ikpo oku were olu isi mmụọ ozi werekwa opi nke chineke si n'eluigwe rịdata ndị nwụrụ n'ime kraịst ga-ebukwa ụzọ si n'ọnwụ bilie mgbe ahụ anyị onwe anyị bụ ndị nọ na ndụ ndị a na-arapụ anyị na ha ka a ga-ewelikọ n'igwe ojii izute onye nwe anyị n'ime mbara eluigwe otu a ka anyị na onye nwe anyị ga-anọkwa mgbe niile ya mere were na ndị a na-akasịrịta ibe unu obi